AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo na-ege ntị ị bịala ezi enyi m eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa ana m arịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ya gaziere gị ezi enyi m anyị abịala ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ n'ụbọchị taa n'izu gara aga anyị mere ka o anya bụ ihe ndị ahụ ndị nke Mosis depụtara dịka ihe ọ bụ ị na-ele ya anya gaa hụ na ọ bụ maọbụ ihe ị na-ele anya ga hụ na ọ bụ nkọcha moses depụtara ihe ndị bụ nkọcha na ngozi. na ndị bụ ngozi, anyị hụrụ ihe dị ka mbuli elu anyị hụrụ ihe ndị dị ka ime nke ọma na ndụ anyị hụrụ ihe ndị dị ka mmeri ma na nkọcha anyị hụrụ ihe dị ka emeghị nke ọma ọlele azụ mkpọcha iru ma n'ụbọchị taa anyị chọrọ ileba anya n'isiokwu nke edekwasịrị ihe asaa nke pụrụ igosi nkọcha ihe asaa nke pụrụ igosi nkọcha otu n'ime ihe asaa ndị a bụ isi mgbasasị ma ọ bụ ụbụrụ akpakọghị mmadụ ọnụ ma ọ bụ n'akụkụ nke ọzọ ihe ọbụla nke na-eme na ndụ gị n'ihi na isi akpakọ onye ahụ ọnụ onye ahụ agaghị enwe ike mata otu ọ ga-esi wee hazie onwe ya n'ọnọdụ ahụ nke abụọ abụrụ nrịrịa ọ bụ ya abịa agwọcha ya taa chie na ọ laala mgbe ọ ga-alọghachi ọzọ ya abịa n'ụzọ dị egwu ị na-ele onye ahụ anya gaa hụ n'ezie na onye ahụ nọ n'ihe mgbu nke ka nke ma ọ bụrụ nke si n'ọgbọ fere ọgbọ nke atọ bụrụ amịghị mkpụrụ onye Igbo mụ na ya na-atụgharị uche ama m na ị maara ihe ọ pụtara nke ọma ịbụ nwaanyị aga nwaanyị na-anaghị amụ nwa ma ọ bụ nrịrịa ndị ahụ nke na-emekọta ụmụ nwaanyị karịa a na-akpọ nrịrịa ụmụ nwaanyị nke anọ bụrụ ọdịda nke di na nwunye mgbasasị n'ezinụlọ nke ise bụrụ mmadụ ịnọgide n'ụkpa na ụbịam nke isii bụrụ ihe ndabara ndị dị ike nke ndị bekee na-akpọ aksidentị ọ daba otu a onye ọbụla chịrị obi ya n'aka nke asaa bụrụ mmadụ iji aka ya wepụ ndụ ya mmadụ ịkwụgbu onwe ya anyị maara ihe nke abụọ. ma tutu anyị na-agawa n'iru ọ bụrụ na ile anya n'akwụkwọ detronomi isi iri abụọ na asaa mgbe anyị na-ekwu okwu mgbe gara aga anyị sị na nkọcha pụrụ isi ebe chineke nọ abịa ma ọ bụghị naanị site n'ebe chineke nọ ka nkọcha na-esi abịa ihe kpatara anyị ji chọọ ịgbata ụkwụ na detronomi isi iri abụọ na asaa ọ bụ n'ihi na chineke hụrụ ọnọdụ ụmụ isrel n'ala ijipt chineke si moses kpọpụta ndị m n'ala ijipt n'ihi na akwa ha eruwo m ntị moses wee gaa site n'ikike nke chineke mmụọ nke chineke wee duwe ya ya alụzue ọlụ a nke chineke si ya lụọ bụ ịkpọpụta ụmụ Izrel n'ala Ijipt mgbe eji pụta n'ụzọ ahụ na ndị a Chineke ji oke ọlụ ebube kpọpụta amakwa onye Chineke bụ ihe ọjọọ na-arị ibe ya elu n'agbanyeghị ntaramahụhụ niile ha zutere e mere ka ha rue ala Kenan ebe ahụ Chineke kwere ha na nkwa ma mgbe ha gafesịrị osimiri Jọdan dị ka akwụkwọ detronọmi na-eme ka anyị mata n'amaokwu nke itoolu na akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa a na-eme ka anyị mata ebe ahụ na amaokwu nke itoolu moses na ndị nchụàja bụ ndị levi wee gwa izrel niile okwu sị nọdụnụdu geekwa ntị izrel geekwa ntị izrel gị onye mụ na ya na-atụgharị uche geekwa ntị n'ụbọchị taa ụbọchị taa ka ị jehova bụ chineke gị otu ndị ụbọchị taa ka ị jehova bụ chineke gị otu ndị nke a bụ nkwa nke chineke na-ekwe ụmụ Izrel sị na ịghọworo m otu ndị gị onye mụ na ya na-atụgharị uche ịghọworo chineke otu ndị ma ọ bụrụ na ị gee ntị lee anya na amaokwu nke iri ọsị ị ga-egekwa ntị olu Jehova bụ chineke gị mee ihe niile o nyere n'iwu na ụkpụrụ ya niile nke mụ onwe m na-enye gị n'iwu taa Jehova kwuchara okwu niile o kwuru nye ntụziaka otu ihe ga-esi wee gara ndị ahụ ọ kpọrọ ndị nke ya nke ọma moses na-echetara ha n'ụbọchị taa dịka anyị na-echetara onwe anyị na anyị ga-abụ ndị ga-ege Chineke ntị n'ihi ọdịmma nke m na ọdịmma nke gị ọ bụ gịnị ka Moses na-echetara ha ịgụọ n'amaokwu nke iri na ise ọ sị onye a na-abụ ọnụ ka nwoke ahụ bụ nke na-eme arụsị apịrị apị ma ọ bụ arụsị awụrụ awụ bụ ihe arụ nke Jehova ọlụ aka nke onye na-atụ akịka wee tinye ya n'ebe nzuzo ndị Izrel niile ga-azakwa sị amem amaokwu nke iri na isii ọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-eleli nna ya ma ọ bụ nne ya ndị Izrel niile ga-asịkwa amem anyị gaa na nke iri na asatọ ọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-eme onye isi ka o jehie n'ụzọ ndị Izrel niile ga-azakwasị amem amaokwu nke iri na asaa ọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-ewezuga oke ala agbata obi ya ndị Izrel niile ga-asịkwa amem ihe anyị ji na-agbata ihe ndị a ụkwụ ọ bụ ihe mekọtara mụ na gị mgbe anyị na-adịghị n'udo obi ya na-adị Chineke mma mgbe a ga-awacha ala ala ụmụnna alasasịa otu onye a ga-arụgharịa oke ala n'ihi na nke e nyere ya ejighị ya afọ a sị na ọ bụ ihe arụ ka ọ bụ gị nwatakịrị nwa okorobịa nwa agbọghọbịa na-ege m ntị n'ụbọchị taa a na-eme ka amata sị na ọ bụ ihe arụ ka ọ bụ bụ nwatakịrị nwoke ahụ bụ nwatakịrị nwaanyị ahụ na-enele nne ya na nna ya ị na-egekwa ntị n'ụbọchị taa A na-eme ka ị e mara na ọ bụ ihe arụ ka ọ bụ n'anya Chineke biko onye ọ bụla mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ ga-amasị m ka ị laghachi were akwụkwọ nsọ gị tụghee na akwụkwọ Diuteronomi isi iri abụọ na asaa malite na nke mbụ gụrụ ya rue na nke ikpeazụ ya ọtụtụ ihe ka a na-eme ka o doo anya ebe ahụ gịnị kpatara eji na-eme ka ihe ndị a doo anya ọ bụ na ọ bụ ihe ndị pụrụ iwetara mụ na gị nkọcha mgbe nkọcha bara n'ezinụlọ ezinụlọ ahụ alaluola ọ dịkwaghị ihe na-agazi agazi na ya n'ihi na nkọcha abatawo m na-arịọ onye ọbụla nke mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ma nwoke ma nwaanyị ma onye ukwu ma onye nta biko chigharịa echiche ka ị na-ege ntị na ntụgharị uche nke ụbọchị ndị leba anya n'ime ndụ gị mgbe ihe dị aṅaa na-eme ị pụrụ ịjụ onwe gị ajụjụ mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ana m arịọ ka mara nke Chineke dịrị gị nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa chigharịa echiche mara na nkọcha ịbata n'ime ezinụlọ anyị agaghị abụ ihe ọma ka anyị mara na ngọzi ka mma karịa nkọcha ezi enyi m ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-agba anyị ume na-eme ka anyị ghọta na nkọcha adịghị mma n'ime ezinụlọ ezinụlọ ọ bụla nkọcha na-abata na n'ime ya ọgba aghara ga-adị n'ime ya arụ ekpere anyị bụ ka chineke gọzie onye okenye ka chineke nọọ nyere gị ka ngọzi naanị bụrụ ihe ga na-abara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwute itinye asụsụ Igbo ezi enyi m ị nwere ike idetara naanị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi ndananarị ndị ahụ n'ụzọ gị ha chere ma ha ndị ihe njọ na-eme ndị ahụ n'ụzọ ihe atụ eze onye kpọhọride onye na-eche n'ọnụego eze onye kpọhọride kpọhọride ya na free. ka mara na ịhụnanya na udo chineke chia n'ime ndụ ndị Seventh Day Adventist Church Choir ọvọma asaa na abụọma ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye Igbo ibe m onye na-alụ olu m ugbu a eji m aha onye nwanyị jizọs kraịst na-anabata gị n'ije ozi nke ugbu a ekele dịrị chineke na o nyere gị ohere dị otu a ka anyị nwee ike ịnụ otu mkpụrụ ma ọ bụ okwu abụọ nke onye kachasị ihe niile nyere anyị isiokwu m taa bụ jehova na-akpọ ụmụ ụwa ikpe ikpe jehova kpọrọ anyị bụ ka anyị ga-ahụ n'akwụkwọ maịka isi nke isii malite na amaokwu nke mbụ rue na nke asatọ ma anyị ga-eleba anya na nkega nke mbụ ya nke bụ malite na amaokwu nke mbụ ruo na nke ise Jehova na-akpọ ụwa ikpe ọ bụghị na Maịka ka anyị nụrụ mbụ kpasara ọkpụkpọ oku nke Jehova anyị nwekwuru ụdị ọkpụkpọ oku ha n'akwụkwọ Hosea isi nke anọ amaokwu nke mbụ ebe Jehova na-asị rụrụ n'okwu Jehova ụmụ Izrel n'ihi na ikpe ka Jehova na ndị bi n'ala nke a ga-ekpe ole ndị bụ ụmụ Izrel anyị nwere ụmụ Izrel taa anyị onwe anyị kwa bụ ụmụ Izrel nke ime mmụọ dịka emere ka anyị mara n'akwụkwọ abụọ Jehova na-akpọ anyị oku na akwụkwọ Aịzaya isi nke mbụ amaokwu nke abụọ Jehova jikwuru ozi dị otu a nụrụnụ eluigwe gị ụwa na-akwa ntị n'ihi na Jehova ekwuo okwu ụmụ ka m meworo ka ha topụta emewokwa m ha ka ha dị elu ma ụmụ ahụ ejeghịwo megide m mgbe ọbụla Jehova na-akpọ oku ọ na-akpọ oku ndị ga-agbara ya ama ọ kpọọla ụmụ mmadụ dịka ọ kpọrọ ụmụ Izrel ugbu a Jehova na-akpọ eluigwe so ka ọ bụrụ ihe àmà Jehova na-akpọ elu ụwa ka ọ bụrụ ihe àmà na akwụkwọ ka isi nke mbụ biko nụ. ihe Jehova na-asị bilie jee ikpe n'iru ugwu niile ka ugwu nta niile nụkwa olu gị unu ugwu nụrụ n'okwu ikpe Jehova nụkwanụ unu ntọala ụwa nke na-adịgide mgbe niile n'ihi na Jehova na ndị ya na-ekperịta ikpe ọ bụkwa Izrel ka ọ ga-arụso okwu jehova osi gịnị na akpụ ikpe jehova bụ onye mere ezi ihe ịgụrụ ya na amaokwu nke atọ jehova nwere ihe amụma na ya azọpụtala ụmụ Izrel site n'ijipt kpọpụta ha nye ha moses nye ha miriam nye ha eron onye bụ moses taa jizọs kraịst anyị ahapụla eluigwe bịa n'elu ụwa ịnapụta anyị n'oru nke mmehie ka ụmụ Izrel nọ n'oru n'ijipt ụmụ nwata anyị nọ n'oru nke mmehie ma jizọs esi n'eluigwe rịdata onye bụ moses onye bụ miriam onye bụ eron ndị a bụ ndị agbụgba ama ndị jehova zitere ndị n'ezi ozi site n'ụtụtụ ruo n'anyasị ndị jehova na-akpọ oku si anụzie ndị mmụọ ozi ha anyị aka anyị esi n'ajọ omume anyị wezụga onwe anyị jehova na-agba anyị si anyị pụta pụta mana ihe ndị a niile jehova mere ebe ka ụmụ ụwa nọ ha na asọpụrụkwa jehova A naghị eme ihe dị mma chineke anyị sị ma anyị gosi ya ihe mere anyị ga-eji enupụrụ isi na ihe ọma ndị a niile ya e mere anyị jehova ebuliela anyị elu jehova enyewo anyị ọnọdụ dị mma jehova enyewo anyị amamizu jehova enyewo anyị amamihe ma ihe amamihe ndị ya gịnị ka anyị na-eji ya eme anyị na-eji ya asọpụrụ jehova ka a na-eji ya eme ihe masịrị anyị mgbe jizọs kwufere n'elu obe nọrọ n'etiti eluigwe n'elu ụwa ebe ahụ ka ọ nọrọ gbaa amasị ụwa lee na ya emeela ihe niile ya nwere ike ime ịzọpụta anyị pụọ n'oru nke mmehie jizọs esi n'eluigwe si n'elu obe si n'ugwu rịdata baa n'ili su ili gbaa ama na jehova emeela ihe niile jehova bịa na-akpọ mụ na gị taa ọ bụrụ na ọ dị ụzọ anyị ga-eji ma jehova akasị na ọ dịbụghị ihe a mere ka anyị kwuo ya ugbu a gị ugwu gbara Jehova ama gị ugwu nta niile gbara Jehova ama gị ụmụ mmadụ gbara Jehova ama Jehova mere anyị ihe ọjọọ napụta anyị ka anyị ghara ịba n'ọnwa ebighị ebi Jehova mere ihe ọjọọ zite ndị amụma ha bịa izi anyị ozi Jehova mere ihe ọjọọ zite Jizọs abịa jere anyị ozi Jehova sị ma anyị gbaa ama taa ụmụ ndị ikom ụmụ mmadụ Jehova emeela anyị mma o mewe ka ụmụ tọpụtara ya mana ụmụ na-emehie megide Jehova n'akwụkwọ Aịzaya isi nke mbụ amaokwu nke abụọ nụrụ n'eluigwe gị ụwa akwa ntị Jehova ekwuwo okwu ka anyị na-anụ okpukpe okwu nke a ọ nọ n'ubu mụ na gị taa ikpebi ihe anyị ga-eme ihe anyị ga-eji onwe anyị eme ijekwuru Jehova onye na-akpọpụtara anyị pụọ n'uru bata n'ubi nke onye nwanyị. ọ bụkwa na anyị ka ọ ga-aka ịbara uru ma ọ bụrụ na anyị aṅaa Jehova ntị n'ihi na anyị ṅaa Jehova ntị ọ ga-emere anyị nke ka mma ya anyị ndụ ebi ebi ka ọ dịrị na anyị niile mma bụ ndị ga-eji obi ha niile nara okwu a ma nara onye nzọpụta Jizọs n'aha onye nwaanyị Jizọs Kraịst bụ onye nwaanyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio imeela onye okenye onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke si ewosu imela na mgbasa ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ nyere anyị nwa aka ndị na-ege eghe ka anyị bụrụ onye ga na-eso nzọmụkwụ nke kraịst n'ihe ọ bụla nke anyị tiri aka n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye ọma na-ekentị ohere ọma ka anyị na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-ekelekwa ndị SDA ọvụma ama asaa ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa arụ ekpere mbụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba anyị niile ume n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo